nwa bụ ọfịa nwa ezigbo nwa okori na-asị gị ife abụ ugwu mba kwanyere mba anyị ugwu kwanyere igbo ugwu ugwu mba ugwu mba kujenga. Dr. A.A.O. Biora. I'm one of the founders of Eco Hospital. Uh, oh, omenala anyị ka anyị na-eme na otego otego bido ebe anyị na-eme and ọfala bụ one time igwe na-apụta ife ndị obodo afọ ya ọ ka anyị nọ na ya hmm. nke na ọfala nke akwa na ọfala a na-emebu n'afọ ndị ọzọ ịma na chi na-efo ife na na ọfala na-amanara ibie ọfala nọ n'ime ya ife na nke ara amaka ọ dị mma anyị na-aga mmemme igbo n'ebe dị iche iche akwanyere ezu ugwu ebe a na-eme omenala dịka etu esi eme ya kpatara ọtụtụ ebe ị gaa n'ala Igbo asị gị Igbo enwe eze biko enwere ike ịgwa anyị ihe kpatara ndị Ọnịcha ji akwanyere ezu ugwu karịa Igbo enwere eze most of the Igbos bụ Republican but ndị Ọnịcha from the beginning nwere eze so the ife anyị na-eme awụrụ anyị awọ omenani anyị raifọn nna anyị bụ eze Chima enwere eze year after year year after year you know and omenala anyị ọ da ọ dị change not the same thing ya bụ na ndị ụfọdụ ada aghọta omenala anyị is the same from the beginning to now. nke ji kwada ee asụsụ na omenala igbo na-achọzi ịnana ọ kachasị anyị nwa bụ ndị nọ na Lagos ndị nọ na mm, e, ndị jepụrụ ejepụ biko kedu ndụmọdụ ị nwere inye ndị nne na nna nakwa ndị igbo ọzọ n'ebe ọ gbasara asụsụ na omenala igbo omenala ya bụ omenala ga na-adị n'ibe ndị igbo malụ etu egusi si na gụọ akwụkwọ emesịa nachi ya na bunu so ịma agbapụ ịma agbapụ from bunu so omenala unu a ịgụ akwụkwọ etu anyị si gụ ị ga-echi akwụkwọ jechi ya na omenala abụ na irizie kotu ime elotezi na ndị bunu na-eje akwa ndụmọdụ m nwere fọdụ the Osita Peter Adebua aje ụka dị ugwu of Onitsha azụ ọfala ka anyị na-eme oh, nya anyị mebe dị ọfala main eh, nke a bụzi mkpokọta ọfala ka anyị na-ekpokọta nke tata bụ sọsọ ndị ọgbọ na-abịa tata na-ebe homage to igwe eh? ọ ya bụ ibe ebe a na-emeta ada anyị nwere omenala anyị right from e, eri oge ji eri right from the beginning anyị nwere omenala anyị na-emelili ya anyị asịrọ na ụka adịrọ mma ụka dị mma mana ndị ndị obodo ndị ọzọ bịa were ụka mebisi omenala ba anyị ada agụ mmụọ ebe e, anyị na-agụ mmụọ mana ịgụghọ mmụọ bụ chukwu ọ chukwu ka anyị na-ekpelu anyị na-ekpelu alụsị anyị na-ekpele alụsị anyị na-ekpele na-ekpelụ eh, anyị ji anyị na-ebu chukwu ka anyị na-ekpelụ na-achọ ịkọwa na ndị be anyị na ọ nwere ndị senti dị na ndị nna anyị ba eh? ọ na-abụ apụ dịka anyị nwabụ ndị bi n'ụzọ ije onye ọbụla apụrụ okpuru mmemme okpuru okpu mmemme ọ na-azụ otu afọ maọbụ nke ọzọ eh, biko anyị apụtara nkịta afụ na enwere ihe dị iche okpu mmemme ihe mmadụ na-eme kedu ihe ntozu oke mmadụ kwesịrị inweta tupu ọ banye na otu ichie n'Ọnịcha eh. before ichie echi izi ị ga-ebu ụzọ chi bụ ichi ọzọ ị ga-echi ọzọ ichisi ọzọ ị na-ese echi ị ga-echi bụ isi ndị iche ndị ọzọ e, e, na-etinye okpu dịka okpu a ndị ihe obe mmanụ na-ekpu were ugo tinye ya ndị iche na-ekpu sọsọ ogbu mmemme ịbụrụ onye ọnịcha bụrụ ogbu mmemme ma ị ndị iche mbọsị abịa ibe ndị Igbo dị disobozi ịmanụ ka ha malụ n'ọsọsọ ndị chiri echi ga na ekwu okwu mmemme okpukpe mme nwe ebe omi na onye echizugo na-ekene ndị niile bịara ọfala ya na ndị na-ekili ibe anyị na-eme tata na Chukwu ga-agọzi unu Chukwu ga-agọzi Naijiria Chukwu ga-agọzi Anambra steeti Chukwu ga-agọzi the whole of Nigeria ee ine anyị bụ na ọpala ọpala ọdịnala ọ ibe ọ dị ma bụ na ọ bụrụ tata jebidelie ọpala bụ oge igwe na-achị ọnịcha ji enwe anwụlị ọ na-abụ mgbe anyị nọ ebe a bụ ndị okenye na ndị ọzọ pụta ọ mkpụrụ mmadụ na-abọgara kedu ihe eji kweta niile kpọrọ na igwe ego arụba gị yutu nwe obodo nu anyị nwe anyị nwere protokọl anyị na-ebere protokọl yutu obodo yutu anọrọ n'obodo ma na ebe abụrụ obodo nu ya na-eso na ndị a na mba no protokọl anyị banye banye ozugbo ịbụ ka anyị banye nwere anyị nwere no protokọl yutu anyị nwe obodo igwe kwasị anyị nwe esobe na anyị na-ekene uri nne kun si bịa okwu ndị wee bịa kun ga-eji wee na-eji agwa daalụnụ dị mma unu abịala igbo ọma njem ọnụ ndị ọma dị mma unu abịala ọnịcha dị mma unu abịala anambra n'ime ndị ọma dị mma unu abịala olume ekelela asị m ya dịrị unu mma o egbe bere ugobere o anyị abịala anyị nọ na be obi ime obi ọnịcha ebe a na-agba ọfala ọ mụnwa bụ Princess Chisom Ọnụa Oluọma ndị Igbo onye unu na ya na-anọkwakwa na kwamgbe kwamgbe ee ụmụ nwaanyị mụ na ha anọghị ebe bụ ndị mụ na ha so eje njem South East Women Progressive Initiative anyị bịara ịkwanyere Obi Ọnịcha ugwu dịka ọ na-agba ọfala ee adịghị ana ana omenala ana bụ ihe site na gboo ya mere ihe gbasara ihe a na-eme taa bụ ọfala dị anyị mma mere anyị ji guzo ịfụ na anyị nọnyelu nnukwu igwe anyị ịfụ na ihe na-aga nke ọma ọ dị otu ajụ anyị na maka anyị ma na isi obodo Lagos dị. a ee nya ka m kwuru dịka m kwuru na mbụ biko ka ebulie ndị Igbo elu bụ ndị mere ka Naijiria dị mma ịma na omenala adịghị ala o bụ ndị mere ka Naijiria dị mma ndị Igbo ee ya n'obodo niile ana Igbo bụ ana a na-ahapụ isi kwari ka ajụ ya mere na na-echi eze ọbụla dị iche iche nke chi n'ala Igbo bụ nke ndị oyibo na-akpọ ultimate ndewo